AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chukwu gọziri agọzi ana m ekele unu ana m anabata unu na ntụgharị uche anyị nke ụbọchị taa na-asị ka onye nwe anyị onye kpọlitere anyị n'ọra nke ụbọchị taa ka o mee anyị mma ma gọzie anyị n'aha kraịst bụ onye nwe anyị amen na mmalite nke ụbọchị taa anyị na-eleba anya anwụ otiti anwụ otiti dị otu ọ nwere ike isi nyere anyị aka na ahụike anyị ọ bịa bụ ihe anyị na-atụgharị uche na ihe ọmụmụ nke ụbọchị taa banyere ahụike anyị elee otu anwụ nwere ike isi nyere anyị aka na inye anyị ahụike onye ọma onye chi hụrụ n'anya achọrọ m ịkpọrọ akọla anyị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ Malakai isi nke anọ amaokwu nke abụọ ya na-ekwu sị ma unu ndị na-atụ egwu aha m ka anyanwụ nke ezi omume ga-awara ọgwụgwọ dịkwa na nku unu ga-apụkwa wulie elu dịka ụmụ ehi nke ụlọ ebe a na-eme ka anụ na-adọba ka bụ okwu onye anyị gwara anyị n'akwụkwọ Malakaị nye ndị niile na-atụ egwu aha Chineke na anyanwụ nke ezi omume ga-awara n'obukwa ọgwụgwọ na nku ya mgbe ọ na-apụta n'ụtụtụ dị uru anyị nwere ike irite site na ọwụwa anyanwụ kwa ụbọchị ọbụla anyị ga-erite uru ndị a n'ihi ewezuga anwụ anaghị m eche na ọdị ihe ọbụla nke ga-eme nke ọma ma ihe anyị kụrụ n'ubi ma ahụike anyị anwụ dịgba mkpa ahụ maka ahụike anyị uru ha dị iche iche anyị na-erite bụ na anwụ ga-eme ka anyị na-enwe mgbasa ọbara nke ọma n'ahụ anyị ọ na-emekwa ka obi anyị na-arụ ọrụ otu o kwesịrị site na ị na-ewepụ ọbara otu o kwesịrị anwụ ga-emekwa ka ọbara anyị na-enwetazu ikike ịkụ iku ume nke na-enye ndụ nke anyị na-achọsi ike anwụ na-enyere anyị aka na-eme ka ọbara mgbali elu anyị nọ n'ọnọdụ dị mma nke bụ ọ na-eme ka ọ nọ n'ahụike anyanwụ na-eme ka ihe ndị ya na-alụso nrịrị ọgụ n'ime ahụ anyị na ọnọdụ dị mma mgbe ọbụla nrịrịa ma ọ bụ nje na-abata n'ahụ anyị ha enwe ike lụso ya ọgụ otu o kwesịrị ma ọ bụrụ na anwụ adịghị eme ka ọbara anyị nọ n'ọnọdụ otu o kwesịrị ọ ga-abụ ihe siri ike ihe ndị a ị na-arụ ọrụ otu o kwesịrị ahụ anyị anwụ na-enye aka ịdọpụta ụmụaka amụrụ ha eburu ọrịa ọcha n'anya nke anyị na-akpọ ịba anya odo ụmụaka ọ dị ndị a na-amụ ha eburu ya pụta n'ezie ọ bụ mgbe ị kupụtara nwa ahụ n'anwụ mgbe anwụ na-awa n'isi ụtụtụ gbaa nwa ahụ n'anwụ dowe ya n'anwụ anwụ achasa ya ka nwa agaghị abụ onye nwetaghachiri ahụike mana ọ bụrụ na anwụ adịghị ọ ga-abụ ihe rara ahụ inwetaghachi ọnọdụ ahụ ihe mmụta na-egosikwa na anwụ na-eme ka eh, ogugo ọtọ bịrịbịrị ji dị mmadụ n'ahụ ka ọ nọ n'ọnọdụ dị mma na ụzọ o kwesịrị n'ihi na ọtụtụ mmadụ adịghị e, apụta n'anwụ n'ụbọchị taa ya eme ogugo nke e, ọtọ bịrịbịrị dị ha n'ahụ adị oke elu ha na-enwe ọrịa a na-akpọ ọrịa mamịrị ọtụtụ uru dị mgbe anyị na-apụta n'anwụ karịsịa na mgbe aha anwụ na-awa n'ụtụtụ ruo ekwe mgbe ọ na-ada n'oge uhudachi ọ dịgba mkpa ahụ ka anyị na-ewepụta onwe anyị chi ahụ anyị na-anwụ nwee ike zu uru chineke kenyere na ya ọ na-enye aka inye anyị vitamin nke a na-akpọ vitamin d dịka ndị oyibo kpọrọ ya vitamin d ebe ị ga-esi enweta ya bụ site n'ịpụta n'anwụ mgbe ahụ ọ na-awa n'ụtụtụ na mgbe ahụ ọ na-alaba na uhudachi ọ ga-enyere aka were abụba ndị ahụ na-adịghị mma anyị ritere na nri na-emekpa anyị ahụ tinye ha n'ọnọdụ dị mma anyị enwee ezi ahụike ndị chineke chọrọ mma dị ka ọ bụ mmasị chineke ka anyị na-enwe ezi ahụike ọ dị gbamkpa ahụ ka anyị mata ihe ndị ya buru ha n'obi tinye ha n'ọlụ ya enwe ike nyere anyị aka inweta ezi ahụike ma tutu ma na-achịkọta ihe ntụgharị uche anyị ọ dị mkpa ka anyị mara na ọ dị ihe ha anyị na-aghaghị ịgbanarị na ihe banyere anwụ na ịpụta n'anwụ mgbe aha anwụ na-esiela ike na oge ehihie anaghị enyechara anyị aka na ahụike anyị ọ na-akpata ọrịa nke a na-akpọ kansa nke a na-eme na-anụkpa ahụ ọ dị mkpa ka anyị gbanarị ya ọ dị ọtụtụ ndị ga-aga ubi ha anaghị alọta alọta ha nọ n'ubi anwụ elu acha ha anwụ ala acha ha ọ naghị adị mma maka ahụike anyị ọ dị mkpa ka anyị gbanarị ya ndị m hụrụ n'anya n'ezie ọ bụrụ na anyị ga-ewere anwụ mee ihe otu o kwesịrị anyị ga-anọ n'ezi ahụike ọ ga-enyere anyị aka ịgbanarị ọtụtụ nrịrịa dị iche iche ọ ga-eme ọbara anyị a na-agazu anyị n'ahụ otu o kwesịrị anyị abụrụ ndị nwere ezi ahụike n'ihi na nke a bụ atụmatụ Chineke nwere nye ahụike anyị ka anyị na-etinye ihe ndị a n'ọlụ ka anyị na-ege Chineke ntị ime ihe ndị a were ha were mere ihe n'ime ndụ anyị n'ezie ahụike ga-abụ nke anyị onye nwe anyị ga-agọzi anyị imeela gị onye gere anyị ntị n'ụbọchị taa ka ana m arịọ ka onye nwanyị gọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwanyị igbo ibe m imeela o ka iji nọnyere anyị na Adventist World Radio nke taa ịnụla akụkọ ọma nke ahụike nke si anyanwụ anyanwụ dị mma n'ime ndụ onye kwere na Kraịst n'isi ụtụtụ ka mụ na gị nwee ndidi wee nọ n'ime anyanwụ a ndị oyibo si na anyị ga-enweta ihe a na-akpọ vitamin D mana ọ ga-eweta aka elekere onye iteghete baa elekere onye iri anwụ nke ahụ adịla ike o nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo ọwụ anwụ nke elekere onye iri ka a sị ma mụ na gị na-anọ n'isi ụtụtụ ọ bụ anwụ nke na-apụta n'elekere onye asaa ruo elekere onye asatọ ọ bụ ihe nwanne anyị nwoke John pal nziri anyị ka udo Chineke na-achị n'ime ndụ nwanne anyị nwoke onye na-emepela anya mụ na gị ka anyị wee ghọta na anyanwụ ụtụtụ dị mma n'ime ndụ onye nọ na kraịst ọ ga-eme ka ahụ dị anyị ike anyị ekelela nwanne anyị nwoke na-asị ka udo chineke na amara ya chia n'ime ezinụlọ ya unu emela igbo ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụkwa na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com kọrọ na anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 6363 7224 ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma nke si onye ezi omume n'oge ezigbo omume ya Seventh Day Adventist Central District Choir unu emeela na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ unu dị ụtọ arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ọ nọnyere unu ka ọ gbaa unu ume n'ihe ọ bụla nke unu na-eme n'ime ụwa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ndewo ana m ekele gị obi dị m ụtọ ịnabata gị ime ka ị marasị na ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị taa iji leba anya n'ime akwụkwọ nsọ ana m ekele Chineke onye kere eluigwe n'ụwa onye dere mụ na gị ndụ ruo ụbọchị taa onye mere ka anyị nwee mmasị na-echetasị na ọ dị ihe anyị na Chineke nwekọrọ ụbọchị niile nke anyị na-adị ndụ ọ ga-adịrị gị na mma biko n'ụbọchị taa ka anyị lebatụ anya na isiokwu nke na-asị ndụ enok ndụ enok anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ jenesis isi ise amaokwu nke ohu na abụọ jenesis isi ise amaokwu nke ohu na abụọ chineke anyị onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi anyị abịala n'ụbọchị taa ige ntị n'okwu gị biko nyere anyị aka zie anyị ka anyị wee mụta ka nzọpụta wee bụrụ nke anyị n'aha Jizọs anyị si n'ihe ọgụgụ anyị ka anyị ga-ewere n'akwụkwọ Jenesis isi ise amaokwu nke ohu na abụọ ọ sị Inọk na Chineke wee yikọọ na-ejegharị mgbe ọ mụsịrị Metusela ọgụ arọ iri na ise Ọmụa ụmụ ndị ikom na ụmụ ndị inyom site n'ihe anyị gụpụtara ugbu a anyị ahụnasị na enok na chineke jekọrọ ije enok bụ otu n'ime ụmụ adam mụrụ adam bụ onye tipụtara onwe ya ọnya ịkọrọ enok otu ihe niile si mee otu ya n'ụwa ụwa si gaa tutu amụọ enok na ụdị amara na obiọma nke Chineke nwere n'ebe mmadụ nke o kere eke dị na ịtọ ntọala nke ịgbapụta mmadụ site na mmehie site n'ọkpara ya bụ Jizọs Kraịst Enok kwere nke a ma nwee ntụkwasị obi na nkwa niile nke Chineke Enok doro onwe ya nsọ Enok bụ onye nke fere Chineke n'otu obi amaghị m n'ụbọchị taa otu mụ na gị si na-efe chi ya nke anyị kpọrọ chi nke anyị na-efe amaghị m mụ na gị n'ụbọchị taa ma anyị na-eme ka ihe kwesịrị ịdọ ụmụ anyị anya doo ha anya anyị na-atọrọ ụmụ anyị ezigbo ntọala ntọala nke ha na Chineke ga-eji wee jekọọ ije ntọala nke ga-eduba ha na ndụ ebighị ebi ntọala nke ga-eme ka ha mara onye Chineke bụ ka anyị na-atọ naanị ntọala otu esi amụ oke akwụkwọ otu esi akpa ego ihe ndị a niile makwara na ọ bụ n'ụwa nke a ka ọ kwụsịrị ọ bụ na ị ike icheta gị onye mụ na ya na-atụgharị uche na ọ bụrụ na Adam nwere ike tọrọ enok ntọala nke ndụ ebighị ebi na ihe ndị ọzọ nke ya na ụwa so ma ọ bụ nke na-ewepụta ndụ mee ka ndụ bụrụ ihe na-enye afọ ojuju akọghị enok dịka ntọala nke a tọrọ enok ọ bịara chọpụta na ihe ọjọọ jupụtara n'ụwa nke a mere ka o wezụga onwe ya site n'ebe agbụrụ ken dị n'ihi na ọ chọpụtara na ndị a bụ ndị obi ha jupụtara n'ihe ọjọọ ịrụ ala ime mpụ n'ụzọ niile dị iche iche enok sị mba agaghị m eketa oke n'ihe nke a ahụla m Chineke dịka onye kwesịrị ntụkwasị obi n'ihi nke a ọ bụrụ na m gaa ndị a nso dịka ọ na-ekwesịghị n'ezie ha ga-agwagbu m aga m adị ka ha aga m abụ onye na-enwekwaghị ntụkwasị obi n'ebe Chineke nọ nke a mere ka o wepụ onwe ya ebe ha nọ ọ bụghị na ya na ha agaghị enwe mmekọ dị ka mmadụ kama o ketaghị oke n'ihe ọjọọ na obi ọjọọ na mpụ niile nke na-achị ụwa mgbe ahụ ọ bụ ezie na ọ dịkwa ndị nọ n'oge ahụ bụ ndị matara ọ dị mkpa ọ dị ife Chineke ma Enọk bụ onye kpachapụrụ anya ya na Chineke jekọọ njem ọ na-ewepụta ohere ya chọọ iru Chineke site n'ekpere tụgharịa ihe ụfọdụ ya na chineke nke mere na chineke bụkwa onye si mkpụrụ obi a nke na-achọ m n'ezie mụ na gị ga-emekọ ihe chineke na-esite n'ebe ndị mmụọ ozi nọ na-ezi enok ozi ya na ya na-akparịta ụka ha na-eduzi ụzọ ya ọ bụrụ mụ na gị n'ụbọchị taa anyị nweta iru ọma dị otu ahụ n'aka chineke ọ bụ gịnị ka anyị ga-eji ya mee lee enok ji nke ya zie ozi ọma ozi ọma nke mụ na gị na-ezi n'ụbọchị taa bụ nke anyị ga-aga dọkara uwe ụlọ ụka n'otu akụkụ nke ọzọ adọ ndị mmadụ eji ikike nke na-eru eru adọta ndị mmadụ ọ dịkwanụ onye a ga-agwa otu mkpụrụ okwu nke ga-eme ka ọ baa uru n'ihi na ọ bụ ya kpatara anyị kpechaa ihe dum anyị na-ekpe ọ dịghị mgbanwe a na-ahụ n'ime anyị nke mere otu nwaanyị onye ara ji si Chineke ekwekwala ka ntị na-echi ndị na-ege ụka chie ya nke a bụ okwu otu nwaanyị onye ara kwuru ruo ole mgbe ka mụ na gị ga-amata iso Chineke ọ bụ ruo ole mgbe ka anyị ga-amata na Chineke bụ onye chọrọ eziokwu na Chineke bụ onye chọrọ ka atụkwasị ya obi na Chineke chọrọ ka anyị mata ọdịmkpa mkpa ọ dị ụdị nhụku nke ọ na-enwe n'ime anyị ma ọ bụrụ na anyị were ya kpọrọ ihe ebe ọ bụ na agbalịrị ihe niile nwere ike ime ndị mmadụ nọgide na mmehie Chineke kpughere ịnọkụ si ya lekwa obi m apụọla n'ebe mmadụ nọ aga m ebibi ụwa ma ebe ọ bụ na enok bụ onye wepụtara onwe ya na chineke wee gaa njem chineke sị mba onye a ekwesịghị ịnwụ anwụ chineke ọ pụrụ ịgbara gị ụdị ama dị otu a chineke ọ pụrụ ịsị na ekwesịghị ịnwụ anwụ chineke ọ kwesịrị isi ndị mmụọ ozi bịa kpọta gị ya mere mgbe anyị na-efe chineke mgbe anyị si na anyị maara onye chineke bụ mgbe anyị na-evu akwụkwọ nsọ ụbọchị niile nke izu anyị na-achọ Chineke Chineke ọ pụrụ ịgbara gị ama dịka ezi onye ya na ya jekọrọ ije ọ bụrụ na ọ pụrụ ịgbara gị ụdị ama nna asị ka Chineke gọzie gị mee ka ihe gara gị nke ọma amen amen amen ezi enyi m na-ege ntị ka anyị zụlite ụmụ anyị n'ụzọ Kraịst si chọọ site na mgbe ha ga-abụ okenye ha ga na-anọ n'ụzọ ahụ anyị si zụlite ha oziọma nke anyị nụrụ taa n'olu onye mgbasa ozi eze nlewemchi na-eme ka anyị ghọta na abraham zụlitere nwa ya enok n'ụzọ nke kraịst ọ gwara ya onye chineke bụ enok wee tolite wee mara kraịst ka anyị mee ihe ọma n'ime ụwa anyị nọ n'ime ya site na mgbe oge gwụrụ anyị ga-ahụ ngọzi nke ga-adịrị anyị n'ebe kraịst nọ imela onye mgbasa ozi eze nlewemchi ekpere anyị bụ ka chineke nye gị ịhụnanya n'ime ezinụlọ gị wee nye gị ogologo ndụ na ahụ isi ike amen

ihe niile n'ọnwanụ ihe ihe niile jere ihe ọma ike unu agbala unu ihe efu ọma ihe ọmụma ihe efu n'ọnwa ọnụ n'ọnwa anụ ihe niile ihe niile ihe ihe ihe ji ihe ọma ike ọnụ n'ọnwa ihe ihe ihe ihe niile n'onwe ọnụ na-awanye ihe niile unu agbala unu agbala ibu amụma ihe efu ihe efu ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com at nwa Chineke na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ọma nke taa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo